ụmụnne n'ime chineke ka nke chineke nke chasị udo na-edere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst onye nwanyị anyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu na ngalaba nke naijiria ọ bụkwa site n'ime ụlọgoelu nke dị n'ime Ibadan n'Ọyọ steeti ka ozi si eru unu nso n'ogodo ugbu a ọzọ udo nke chineke nke kachasị dị dịrị ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst onye nwanyị amen ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya na akwụkwọ dịka moses dere akwụkwọ ọpụpụ ọpụpụ amaokwu isi nke atọ amaokwu nke anọ wee ruo na nke iri ọpụpụ isi nke atọ ga-agụ amaokwu nke anọ wee ruo na nke iri jehova wee hụ na o wezugara onwe ya ịhụ chineke wee si n'etiti osisi nta ahụ kpọọ ya oku si moses moses ọsị lekwa m ọsị abịarula nso ebe a yipụ akpụkpọ ụkwụ gị n'ụkwụ gị abụọ n'ihi na ebe nke gị onwe gị na-eguzo n'elu ya ala nsọ ka ọ bụ ọsịkwa. mụ onwe m bụ chineke nke nna gị chineke nke abraham na chineke nke isak na chineke nke jacob moses wee zobe iru ya n'ihi na ọ na-atụ egwu ilegide chineke anya jehova wee sị ahụwo m n'ezie mweda n'ala nke ndị nke m nke dị n'ijipt anụwokwa m iti mkpu ha n'ihi na ndị na-achị ha na ihe ike n'ihi na amawo m ihe mgbu ha niile mgbe rịdata ịnapụta ha n'aka ndị ijipt n'ime ka ha si n'ala ahụ rigoruo ala dị mma nke sakwara mbara ruo ala nke mmiri ara ehi na mmanụ aṅụ na-eru na ya ruo ebe nke ndị kenan na ndị heti na ndị amọrait na ndị perezait na ndị havait na ndị jebus ma ugbu a lee iti mkpu ụmụ isrel eruwo ntị ọzọkwa ahụwo m mmegbu nke ndị ijipt na-emegbu ha ugbu a kwa bịa m ga-ezikwa gị jeru jekwuru fero gị jekwuru fero gị kwa ka ndị mbụ ụmụ israel si na ijipt pụta ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka ọ mịa mkpụrụ nye anyị ngọzi na mmụta pụrụ iche ka n'ikpeazụ ka ngozi anyị bụrụ nke ihe ejupụta oke ọnwa anyị wee bakwa n'ụba n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isiokwu ga-abụ jehova maara mkpa gị jehova mara mkpa gị bụ ihe isi akụ anyị n'ụbọchị nke taa haleluya na eme ka mmadụ nwee ọṅụ pụrụ iche chineke na-ezute mmadụ n'ụdị ọbụla chineke mazuru mkpa onye ọbụla chineke maara ebe anyị bi ọ maara ihe anyị na-agabiga n'ụzọ niile n'ehihie na abalị ọbụladị wee ruo site na mbido arọ wee ruo na ngwụsị ya chineke kere mmadụ mara ihe niile bụ mkpa mmadụ ma na mmadụ nwere mkpa o wee wezugo onwe na onwe iji wee na-aza ekpere na inye mmadụ dị ka ọchịchọ obi ya si wee dị mana ilezi anya efu na ụfọdụ ndị mmadụ nwee mkpa kama ha ya Chineke ha ebewe akwa tamume okwu omewe ihe na-akwulube Chineke ma ọ kwulube mmadụ ibe ha ma ọ na agbakọsị onwe ha ahụ ihe ndị a ekwesịghị ka o si etu ha dị ọ bụ na anyị leba anya n'ime akwụkwọ nsọ anyị ga-abụgasị ndị nke nwere mkpagbu dị iche iche ndị nke nwere ihe ihe na mkpa dị iche iche kpagburu ilekwana anya efu na chineke zutere ha n'ụzọ niile ọ bụ ka o si wee mere onye ka o si wee mere onye nke ọzọ mana ihe niile a ihe amata amata na chineke anaghị echefu ndị ya ebe anyị gụpụtara na-egosi anyị na ọbụnadị na ụmụ Izrel nọ n'ala nke a na-akpagbu ha bụ ala ijipt a na-ata ha afọ n'akwa ha mgbe na ihe dị iche iche ma mgbe oge ruru dị ka chineke kwere abraham azik na jekọb nkwa na ya ga-eji ha na ya ga-abụrụ ya nnukwu mba bụrụ ya ndị nke ya ndị nke ya eji naanị isi na ndị nke ya na ha nwere ọgbụgba ndụ chineke chefuru ọgba ndụ nke a o wee ruo mgbe oge ruru o wee chọpụta moses ọbụla dị n'ụlọ n'ala ọzọ na mba ọzọ o wezie ya ozi ya wee na-akọwatara ya bụ chineke anụwo mkpu akwa niile nke ndị Izrel na-eti n'ebe ọbụladị na ha nọ na mba dị anya chineke nọ n'ebe ahụ ọ mazụrụ ihe niile o nweghị mba ọbụla nke dị anya n'ebe chineke nọ n'ihi na ọ nọ n'eluigwe were ụwa mere ebe mgbakasị ụkwụ ọ mazụrụ ihe niile ihe niile nwere oge dị ka onye nchịkọta si wee dị na akwụkwọ eklesiasis isi nke atọ ọ sị na ihe niile nwere oge mata na oge nke chineke ruo akwa mgbochi ga-adọka akwa mgbochi ga-etiwa ihe niile ọbụla nke na-egbochi ọganiru gị ịhụnanya gị na mbuli elu gị ha ga-abụ ihe adọkara adọka na ha jizọs chineke maara mkpa gị akwa ndeeri gbude nke ị na-asụ chineke mazuru ha ọ gwara Mozis na ya anụgo mkpagbu nke ndị ya n'ala ijipt na ya nwee biligo kịta ọbụla dị iji wee dọpụta ha n'oru gị onye na-ege ntị nwanne nwoke na nwanne m nwaanyị achọrọ m ka m gwa gị na chineke anụgo mkpu olu gị chineke anụgo akwa nke ibere chineke anụgwo akwa niile na ayịyọ niile na ekpere gị niile nke ị na-ekpe ọ na ya ebilitego kịta ime gịnị iji wee zọpụta gị nzọpụta chineke dị mara gbogbo nzọpụta chineke na-eweta ngozi nzọpụta chineke na-eweta ndụ nzọpụta chineke nkechasị nzọpụta niile bụ nzọpụta nke o nyere n'ime kraịst jizọs onye ọbụla nabatara jizọs kraịst enwego ndụ nke pụrụ iche enwego mgbanwe nke pụrụ iche enwego mbuli elu nke pụrụ iche malite na osisi buru ụzọ chọọ alaeze nke chineke na ihe ndị ọzọ niile bụ ihe ya e eji wee kpọjuru ya aka ịnabatawo kraịst dịka onwe gị na nzọpụta gị ekpere wee abụghị ihe a zara aza mkpagbu gị niile abụghị ihe etipịara etipịa n'obe nke kalvarị ka kraịst si na-alụsigwo ọrụ niile mata na chineke mara mkpa gị enweghị ego enweghị nwa enweghị udo chineke mazuru ihe ndị a niile n'ihi na onye ahụ mazuru echiche obi gị mazuru echiche obi mmadụ niile ga-eme ka ị nwee nzọpụta nke pụrụ iche ga-eme ka ị pụọ n'uru ga-eme ka ihe ahụ niile na-eche na ha emebigo mana ha edorogo e-, ogo n'agha ihe ndị a niile ga-abụ nke ihe elekwazi anyị ga afọ ha ọzọ onye ga-ekwu ma ọ bụ na Jehova kwụsị ya Chineke gwuo okwu n'isi gị okwu okwu banyere ndụ gị na gịnị mere na ya maara mkpa gị niile ka ọ maara mkpa gị niile ọ gaghị agba nkịtị ka ọ maara mkpa gị niile obilitewu bilitewu ọbụla dị buru gị agha obilitewu inye gị ngozi gị dịka o si ekwesị ime ka ị pụọ n'oru nke mmehie na nke adịghị n'otu na nke ihe akwakwụnye nke enwenwe hụlata isi n'ebe ọ bụla n'obodo ugbu a ọ bụla ịnatabeghị kraịst jizọs dịka onye nwe gị na nzọpụta gị ihe a bụ nnukwute ohere dịrị gịnị iji wee mee ka gị na chineke dị n'udo ka mkpa gị niile na ihe ọbụla nke na-eche gị aka mbibi bụrụ ihe nke a na-eweda n'ala ka ekpere kpere chineke chukwu onye pụrụ ime ihe niile na ndị origo ndị a ndị nke hulatara isi ka ha wee mara gị karịsịa onye nwe anyị esi na ịmara mkpa ha niile deba afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ mere ha ebere dịka isi bụrụ n'obi ebere ka ha bụ ndị nke egudosi ike n'okwukwe na ịfụnanya gị ka ha bụ ndị nke nwere mmeri pụrụ iche na jizọs kraịst onye nwanyị amen gị onye mere nke a mata na kraịst jizọs nwụrụ ọnwụ maka gị jidesi ike n'okwukwe adapụkwana so ndị nke kraịst na mmụta nke baịbụl na ekpere na ịkụta obi mkpụrụ obi nye kraịst na chineke ka mgbe n'ikpeazụ ị ga-afụ ihe dị n'ime ndụ gị n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem matara na olu a ebere na site n'ụlọ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgbanwe maọbụ ajụ ma ịkparịta ụka unu ga-enweta n'igwe okwu 00567194193 ma ọbụkwa na 08132900111 udo nke chineke nke kachasị udo niile dịrị n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen